igbo m igbo ekene ewudo igbo m igbo ekene ewudo asị m ka m wetara unu ozi a dị oke mkpa maka na izu na nwa anyị na nye m gbago n'izuụka elekshọn n'izuụka ndị bọọlụ ma gbogotigbo ma ndị obodo oyibo ma ndị na-enene onwe ha bọọlụ karịrị akarị gatago esi unu ozi a dị oke mkpa biko na-agba beti naija were aka afọ na ndị na-ezu aka unu anyị na unu na-agba ma ndị na-agba puulu ma ndị na-agba um, kedu afịa lọtrị ma ndị na-agba ọsị ma ọ sịghị ya <laughs> ndị o nwere dibịa nụ na afọ kịta sọsị ọnọghọ na ịkọ nsị ọnọghọ na nke um, nke isi ọkụkọ weta isi ibin weta oke ite weta mma agha weta nta weta imoloko sọsọ ihe ọ na-emedewe bụ weta nọmba gị gbanye gị bet naija ịghọtago a sị onye na-afụbeghị apụ ọmụmma na ihe dị o ji bịa wee lụọ ọnụ na be nna ya wụsasị ụnụ aghara aghara zokwa na-emekwa ihe ọ na-eme ọ ọhụrụ ọhụụ maka okongudi bịa bịa bịa na ya ya na-achọ ka ome ome ogosikwu ya ka ọmụ ụmụ ụwa makwa na ụdị ha ọ na-akọwasị na ịchọọ ịgba lọtrị chọọ ịgba pul chọrọ ịgba bet na aja o kupon bet o ya o bet king gu onye tin bet awụ chacha ọ nwere mgbe ndị tonu gasị gị na ọchacha etago egbugesi ka tinye eba a itinye ya unu nene vidio fụ mụ ya anụ ka ọ kpọ fon nọmba ya nene yi fọwọdụ kwana maka ndị na-agba bet ọ kpọ fon nọmba ya ịkpọọ ya direct bọnk unu abịa na-esendele m meseji na-asị m onye akọmentị sị m chọrọ gị nọmba onye dịtụ achọ gị nọmba onye anaghị m nwa onye m na-achọ nọmba ya onye bụla ịchọ ịnweta ha jee na fesbuk ọ isi m nwetara gị nwetara gị profaịlụ ya na fesbuk ijiji chekie ya ya meseji direct aka adịghị ya ịghọtago onye nke a maka ndị na-afọwọdụ afọ vidiyo emechi na-asị m nọmba nke a nọmba asịhụ gị mere vidiyo anụnwa inweta nọmba ya ịkpọọ ya ọ ịkpọ ya unu akpa rivia ọgwa gị maachị ọ na-enye agba tiketi ọ na-enye agba ya na abụkwucha ekwele ya nke ya ghọtago be ya dị biya ezoghị ezo ma ọ karịa ịchọla ya bịa na bịa ịgbakwa n'igwe na ịchọla ya bịa bịa unu akpa ya akpa ihu na ihu yota chọkwana ịbịa na nke kwunu kpaa ya akpa ogozi gị ka unu si eme ya o chebụla ime dị praktikal online mana na mgbago ndị osu ime na ndị otu ya sọ na nene vidiyo a ụfụ ka o si emenya wee ka nke o sikwa wee kwuchi okwu ụmụ ihe ma one ọ na-eme maka ndị nọ naijiria ma ndị nọ obodo oyibo ọ onye na ndị nọ obodo oyibo bụ lọtrị ma ndị nọ naijiria pụụlụ na bet ngwa na ya ka unu ụfụ ọgwụ karịa ọgwụ nwanne mmadụ abịakwọ m nwanne m nwadụ nnọọ okongwu dibia adresị ụmụ arụsị adresị ụmụ arụsị na afọ omume mgbaka awakwọ nna chacha na-akwụ ụgwọ gwara ya mgbe m dị tender age ife a meme alụ maka chukwu na orighị omego orisi m up to ma nke nwere nke a na-eme mgbe a mụrọ m na ịma maka ya a na-akpụ ya ogbu ngwa ngwa gaa gaa ọgwụ ndị a anyị wee chichakọ ọrọsọ uwe adịrị ya ee ma ụnụ n'anya onye anyị na-anọ bụ ife mụnwa jikwa wee marịa ịghọta ka mgbe m miti ya afịa bụ alụsị na-asa mmụọ na-asa ee biko mmala ka iwere ọnụ eke egwu ọra na eze afa gị <laughs> ọra na eze igbo bụ igbo na-ege m ntị yes ama spika apichi ya apichi afa m bụ alụsị na-asa mụọ na-asa weta ezigbo afọ m nne na nna m bara m ụgwọ ifeanyị chukwu alụsị na-asa nna aza bụ. ana m alahụ ụla lọọ nlọ asị na ihe mma azaba bụ alụsị na-asa mụọ na-asa ndị ọha uche ji ọha ịjụjụ wee jụ oke nke bụ na mma aza alụsị na-asa mụọ na-asa ewee gwa m na ihe mmemme ebido n'ụmụazị biko sa enweghị iwe na-ekwusi okwu ike ka o wee nwee ike na eh. nwee wee jee ọha uche jụọ ha ajụjụ wee jecha wee bata ewesị na ihe mmemme bụ na mmemme bekwa ihe omenala na ụmụazị nwesi hei ọ ya bụ ihe egozi nsi na afa mmazị agba arụsị na asaa mụọ na asaa ka m were na-azọ ndị mmadụ nsi <laughs> na nsogbu adịa nnakpuo ụra cheki ya chee chee chee chee chee chee mkpogo ndị nara m ụwa mkpogo nna m ewesị m na ọgwụ ihe a ka m na-eme n'aka aka m dị ya a ewe mbido n'ụmụazị wee na-eme ya wee na-eme ya wee na-eme ya arụchara m ọrụ niile dị iche iche ejekwara m obodo ewesị na ọyị ya na-agwụ nsi mm. wee tinye aka wee mebe nwere ka nlụọ nke a ọya aga nlụọ nke a ọya aga nlụọ nke ọya aga nnakpo ụra jee n'ihu chi na agụ m si ya chi m kee nke mma bụ mmee ọ na-aga ndị mmadụ a na-enwe Goodluck ya na-aga na-enye testimony enwesị m nnọọ inye nọmba ọ dị ka ndị na-eme ihe loto ndị na-agba Baba ndị na-agba mụ bet naija bet king ihe niile a na-agba agba bụ gem ife Goodluck ihe Goodluck na ọnya nwere ife m na-eme n'ụbọchị taa wee gịnịkwa hey ebinikwe m maka a sị na ọkọ kọba anụmanụ jee n'ukwu osisi ọkọba mmadụ ojekwu mmadụ ibi ya ejekwa m ọha uche ọzọ jee ọha ajụjụ jụọ ha ewesị n'ọhịa ka m na-eme enye ndị mmadụ ihe ha eji na-enweta gud lọg ihe a bụ iwere ihe tii ozugbo nweta ihe ka hapụ dị na-agbara ụzọ n'ọhịa ka m na-eji zọ ndị mmadụ wee na-eme ya wee bido ya enyego nya mmadụ kwuru mmadụ and ha <laughs> na confam o nwezie ezi ọhịa ma bụ okongwu dibịa butere isi adresị ụmụ mmụọ wee dabatara aka ya bịa ọsị na ọ na-anụ ya na-agba arụsị na asaa ọ sị na ọhịa ka ọ na-enye pọsị ọga ezi ọhịa ma wee bịakwa ọsị na ọ na-anụ ya na-agba arụsị na asaa mmụọ na asaa si anọ mụnwa lee ya ihe a nna ya si ndị ọ na-afụ a na-epostu na ọ bụ eziokwu ọchị ọ bụrụ ya nwa izi m for that thing achere m nọọ scam mm-hmm. maka ịma na skam ka nkụ and enwegwo m ụgbọ mbọ ọnlaịn so mbịa ana m eze onwe m eze mm-hmm. ịghọta ngwa ese oh, mgbe m ji teke afọ bụ na-ese m mbịa m gote ife anyị ejere ụlọ m ọrụ na-enye naghị ego denụ mbịazi ya gbasalụ m alụsị ego mgbasị ya mụnwa mee deten ị na-ege ntị so taa gem inye m ọ bakwu <laughs> the first one ba okogwu dibia second one the second one wee ka o si wee dị ịghọta na ọtọ duan mgbe chita afọ ji erufo ịghọta ama nke o si adị mana ọ ga masị ụda asị afọ chidimma na nyabụ ife ị na-ege ntị hmm. ehe afọ chidimma na nyabụ ife m wee sị na mma abịa ịghọta ka ikekwe ife ụmụ ụwa ị na-ege ntị fọ ndị na-emesọ ụmụ ife m chacha ma good luck mana esi ndị na-enyekwa ma good luck like ụdị good luck wọk ya ụdị ọrụ dịgasị ife ok good luck bụ ịbịa na na ihe ọbụla ị na-eme ana hmm. na-aga aga ịbịakwute m m na ụzọ gbaa afa mgbacha afa mgbe mara ọ bụrụ na ihe ụchụ dị na agbara gị ocho hmm. onye ahụ ụchụ ya ụbọchị taata na ihe ọ na ya good luck m na-arụrụ mmadụ ọrụ ihe ọ na-eme eme ana aga nke na aga aga agaba ihe aka ọ na-aga ọ ya bụ Goodluck mmasị gị wọta nka wọta nka nọọ ịbịa ihe a makwana mme alụọrọ gị ifo ife obodo dị iche iche obodo dị iche iche ndị a na-eme ya ndị na-alụli ya ka ahụ a na-ama enwefe nọ ntu o wee bịa so nke abịa na nke dis nọmba ị na-enye ụmụ loto nọmba anyị na-enye gasị ma gem ị na-enye ndị mmadụ ịghọta ka ka isi eme ya kedu ife onye ahụ na-eweta ife dika ego one bikos mụ nwa ya maka isi gwa m nke m bụ sọ ekpele ka m bịa mee ịghọta na m ife sizia nje testifai ya ogo ọfụma mụ bịazie ị na-ege ntị so like na mmadụ bịa na na mmadụ bịa na esi na ọka imerie ya ka ka gị nwa si alụ nke gị oke na mmadụ bịa na si ka merie ya ma hmm. aba n'ime chemba ma pos so <clears throat> nke ka isi eme ka isi emeri efu onye ọbụla ya abịa ka imeri anya bụ ife onwe onye bịanụ ga-enye ya nọmba mma akpụ ya na-ekwusi okwu ya hmm. kpọpụta n'imecha mba jee n'ihu mmụọ na-ebunye ike a mmụọ na-enye good luck agwụ ya ya ọ ya eweta wetego ya gbasara mmụọ ọ gbasaziere mmụọ a ngwazie ya naba mụnwa ka ọ dịziri mkpọọ ya na fonu mm. nyezi ya nọmba ahụ si ya ya gbaa ya Okay, gị nwa na-eji aka gị enye the number. Yes, na-enye nọmba na gem ihe niile a na-agba agba na ọmụnwa na-enye ya. Mm. Asọ na mejigo n'ihu mmụọ ahụ mmụọ na-enye ike. Mm. Ọ gbasara mmụọ ego ahụ mere mmụọ ihe ahụ ekwesịrị ya emere mgbazie ya naba ọ debe nọmba ọ nabazie ọmụnwa ya akpọzie ya na fonu nye ya nọmba bịa ta na oyiyi agba ya ọ gazie ọ gazie ọ kọnfam ihe ọ bịara ọ wetara 10 pasentị 10 pasentị of ife ori eh. mana dị ga agara ha ọnụ obere ego obere ego na olizi ọwatazigharị that ọnwa ife a na-egburu mmụọ afta like na ife garị garị ihe garịa ya ji wee garịa hmm. ọ bịa ya ọ bụkwa na ihe ebuka hmm. ọ ehi ogweri ehi maka ọ ntụ isi onye mmụọ ihe ka o esi mere gị ihe n'ọra na eze ụ na anụgo ma laiki ịkpọ ọrụ fanọ mba ibulie n'isi e nọmba m bụ 090 33 08 8100 ya WhatsApp ka m kpọkwa ya 090 08 81 00 ya WhatsApp mana apart from ịdị na-enye ndị mmadụ game fana agba ụmụ chacha lọtrị and all that ịghọta ọ nweghị ọrụ ọzọ ị na-alụ like ị na-agba afa ana m agba afa afa ka m ji ebido ka ị e ma eme ọ wụchata afa onwere ihe eme nwere isi nchepụta ha na-emekpara m ọya bịa agwa m ka ya hmm. esi mere gị ihe hmm. ihe abịa be m na ka m ọrụ gị ọrụ ka nlapị gbara gị afa mma gbara gị afa ife akọ fọm ka mesịrị ụrụ gị ọrụ maka ya bụrụ ndị ya banara mmadụ ego asị onye ọnaba anya agba afa mba ọ ya ya gwa m ka m mesịrị ụrụ gị ọrụ wee gaa hmm. so ka e gasị ụfọdụ ọrụ ị na-alụ apa from nke chacha so ịma na onwe ife nchọsọ eju dịka enwekwa n'iwe ịghọta ka e ka isi eme ya like inye mmadụ daa m and number ka eke isi eme ya kedu ebe ị na-ewetasị the experience kedu onye na-enye gị ya ọ na-enye gị ya na nlọ iwe na-enyefa ka eke isi enye dete ajụjụ gị amaka ka m enye ya bụ njecha n'ihu mmụọ ma emechara mmụ ya ya emere ya ọ gbasara mmụọ ego anakputezie m ha bụ mmụọ gasị m mụ na-akpute mbịa na mmiri a fụrụ na yes n'ime mmiri ya ka a ga-esi ka a ga-esi gosi m nọmba m enye gị ma efe mugem like bọọlụ ọ bụla anyị agba agba m ife niile ka o ya esi gaa ọ n'ime mmiri ya ka m abịa hmm. nọ ya na nkwube eziokwu hmm. nọmba a esie n'elu mmiri a agbazie m onye ahụ dezie dị nọmba gwa ka o ya esi gwa ka o ya esi gbuo ozugbo ọ na-agazi Ah, onye nwere oke ibuba na a na-esi ya ngọ <laughs> ịma na asị na ife niile bụ testansi ịghọta ịkpọọ ya fọ ndị na-agbata gị ma ọfụma ịkpọọ ya test ya afụ ka o si ga maka ndị Igbo tụrụ ilu si na ezi dị mma agaghị ugboro na-abịa ị na-ege ntị maka ọ dibịa mere ife ka a na-egbu n'efi dibịa mere ife ka a na-alụ ụlọ ụlọ dibịa mere ife ka a na-egbu ka a na-ego moto ị na-ege ntị mba daalụ na m ife niile a na-eme n'ụwa bụ akara aka ya na nkechi kporo onye nna ya na-egezi ntị biko na ọ bụrụ na ụnụ na-awọchị dis vidio gbaanụ mbọ na-eshie dis vidio na-eshie enyi ya na-eshie enyi ya na-eshie enyi ya ọ bụ na ya na-agba elu uzu ọ niile obodo oyibo na-agba lọtrị ọkwa ya obodo oyibo na-agba lọtrị mana nọmba ị na-agba bụ si rọng nọmba ide a ga ete ide emeta ị na-ege ntị na-ekwọ eze dibịa alụsị na-asa mmụọ na-asa ị na-ege ntị i test ya ya mmadụ omenwuzikwa ife okwu ka ọdụ omenwulọ mgbọsị ọzọ m mma abịa ị na-ege ntị ah. ma like ya emekwu ya online nọ na-ese na beduto ndị ife di ya na ihe alaiki igosi bi online ma ama alaiki ka eme obele practical ndị mmadụ a na-afịa na maka ọnwe ndị tụrụ si na sin is believing ị na-ege ntị nọ na na ụmụ ife maji ka ihe mee na mmadụ ekwesịghị emekabịa bụ ime emesi onye ọzọ eje pafọm datin gwa na datin ime bụ feki ịghọta mana ịmalugo na nke a na-eme abụrụ ife pawa ọ ịmụaka nọ ife eji enye mmadụ nọmba ọ n'iche inweta American lọtrị iwu iwinu American lọtrị obodo ọbụla na-enye lọtrị ka ijebe obodo oyibo ị na-ege ntị eme ya ife wee dị mma so biko gbanụ mbọ funu unu na-eshi this video onye ụnụ na anụ onye bụ okogbu dibia derisi ife dị iche and biko gbanụ mbọ funu unu follow my second page maka mbọsị a ga-emenya bụ practical na my second page ka a ga m emie ị na-ege ntị ịmara m nwere second page page m dị bụ nwe nke m na-emepe ọfụ ị na-ege ntị so na that page ka mma publish ya bụ ife and that page m ka ya aga life obere oge na ya mma agakwa life na ya ebe a ị na-ege ntị eze dibịa ị ga-akpọjado m na be gị <laughs> ọ bụrụ obere ntu oyi na nkwụ ọkụ <laughs> ka ọ nwee nke aghọta so anyị ka na-echijata n'azụ ị na-ege ntị the king of game anyị ah, na ya nọ ebe a um, hmm. mpa nnukwu high chief alụsị na-asa mmụọ na-asa mmụọ na-asa mmụọ na-asa oke mmụọ na-asa anyị na ya nọ tata ị na-ege ntị a sị na ọ ga-adịrị gị mma sa ọ ga-adịrị gị mma biko anyị bi ọzọ ị ka nwee lot of thing ị eh, ya akọla anyị maka ịma na ịgwala anyị ka ọlụ a si malụ onye lụba ọlụ alụsị anyị wee maghalụ ị na-ege ntị ya we still have a lot of things to discuss with our chief ị na-ege ntị mana anyị chi ya tasị ya azụ shie godo nke ị na-ege ntị maka abụrọ nwa izi agaghị ije ọka ebu anyị agba ọsọ ya gazie ụnụ pụzi ya ka ọrụ ndebe ụnụ igbo ụnụ afụgonu ụnụ afụgonu ka o si dị ịghọtana maka na nwoke ma na-agba beti <laughs> a a jikere wee bata mana anyị nwere anyị na-asịkwa ụlọ nwa ka o si dị anyị na-ezitere ụnụ ozi na-ewepụtara ụnụ aka na-ewepụtara unu ka o si dị maka na ọhụ nke anyị dị mma ya asọsị ha ma anyị na-eme e were oziokwu na-aga were ile ọma na-aga n'elu ogwu anụ maka ọ ghara imerụ mmadụ ahụ maka na ị na-agba bet dị na vidiyo anụnwa ọfụma ọfụma na-eme ya sevuwe ya danloduo ya shie ya nwere ndị enyi gị nwoke mma mana nkọzi ama m nwere ndị ji bet eli nwere na ha alụ ọrụ kwa mbọsị ha na-agba pool ha na-agba bet e na-eli 200,000 1 million 500,000 5 million 50 million ịghọtago ana eli na-aga after a na-efesa ego mmadụ na-abụghọ yahoo ụfọdụ na-agba bet so in order to upgrade the bet ị na-agba akwadokwa m ihe ọjọọ akwadokwa ihe ọjọọ in order for you to upgrade ihe ị na-agba ị na vidiyo anụnwa ka m ntiri ịkpọwa ya na fonu ị chọwa ya bịa chọrọ ya jebe ejebe na agba anụ ya na ọ bụla ihe anyị ọ na-enyekwa gị ị na-ewu na na-enyekwa ya nke ya ọ na-agbakwa bụ a ndị ọcha na-eme ya ịghọtago ndị ọcha agba akụchi egwu na egwu ha agaghị ahịa enwere gbiri ya ọkụkọ gbiri ya ya ewu gbiri ya asị gị nọ blak majik gịnị nana na agbaji ọkụkọ ise nche ofu afa kpọọ ya biko agbakọta ọgbọ ha agwala ọgwụ kwere ya nwa ya udumejesi onye si na ihe a na-eme nwere isi eweta isi ya egbiri ya onwe isi ịghọtago onye akpara onye fa akpa onye ọzọ igbo bụ igbo <laughs> ekele m ka ọ dịnụ